say something before I say this. Just give me some minutes. Gary My name, Afambo, and I'm online. Let, let it go viral. Afambo, Venerable Gifts, Esele, Esele, Robot, Afam. Abogoma afọ Benam Esele. Abụrụ m Abụ m onye Tomorrow, tomorrow as a church after doing repentance H we're going to take some decisions concerning the Igbo nation on this altar. Hear me. Abụrụ nwa afọ mana abụgo nwa Pay attention. Ọ bụ ifu na-asị Igbo a nwa afọ Igbo na-asị ụdị Igbo a nwa afọ Igbo Pay attention. Hear me. Let me show you something. Don't miss tomorrow. The time for the Igbos have come. Ogendi Wabego. Listen. One of the greatest mistakes Madu me is to is not to be sensitive at the appointed time. Or to be sleeping when God has remembered him. In Arora, when God has remembered you. Or Ikweka Wariagi, when God is saying it is your set time of remembrance or is your set time for visitation I will tell you about that covenant have you asked yourself did you go working have you asked yourself in Agamonti hena kana"? have you ever asked yourself Give me mgbe a nụrụ agha Biafra na anyị have you asked yourself eh? na mgbe a nyụrụ agha biafra gịnị mere even though the word nyere ndị e nyere aka ka ha gbuo ndị biafra gịnị mere ha niile anwụrụ have you asked yourself have you asked yourself how we are the biafran soldiers able to manufacture local weapons to fight have you asked yourself that question ijinugo nwoke kedu ka fasi enwere ndị na-enye ha weapon but how we are they manufacturing weapons have you asked yourself that question the agha abụrụ my problem enwere nchọrọ igosi gị anụ agha niile mee ife niile e mere agha bie pay attention anambra imo abia enugu ebonyi ị na ebe a eh look up kpọrọ m steeti kafa mma na nigeria. asɛm bi wɔn afa state awa atwam ke wɔn afa the state ɛ which state onunokun ɛba wɔnom state kafa maa nkyɛn kɛwọn no bɔrɛ ɔkano onusoro ɔkano ɔkaduna ɔyɛ gbadan kéèkɔ nínú mayɛ lisbon look up. There. na abuja dị ka ọ dị taa bụ ndị one na kano dị ka ọ dị bụ ndị one na lagos dị ka ọ dị ndị igbo kwụsị importation na that sea eclose na lagos dị ka ọ dị bụ ndị ole pay attention ije lagos fu 50 story building ọ dị 10 ndị igbo nwe 8 ị na-anụ ihe m na-ekwu letanụ fụ unu elu na elu ọ ndị igbo nwe unu elu awa ị na-anụ ife nna ekwu leenu manya wele anya unu elu mmadụ one sigoro na steeti ọzọ bịa rụọ unu elu n'ala igbo afọ onye awa kedu afọ onye awa ọ n'afọ onye awa watch this listen anụchaa igbo sọsọ ebe chineke kpebiri na bọmbụ aba mmetụ bụ ebe ọ na-emetụrụ la katidral na na anụcha agha niile buche ndị egburu pay attention bụọ ụlọ ọgwụ mebie ụlọ akwụkwọ mebie everywhere can you look back into our state anyị adị ka ndị anụsoro agha anyị adị ka ebe a nụrụ agha kedu ndị na-ayọ ahịhịa na steeti anyị You na yɔ ayɔyɔ a street time i can not hear you do you know do you know what has helped the igbo man do you know what has helped the igbo man covenant covenant Now, jụọ Sim, onye bụ igbo jụọ m igbo bụ israel Hallelujah. I will bless them who bless in the evil, and I will curse them who curse in the <laughs> evil. Pay attention. Ndi Igbo, Bu, Israel. We are the missing tribe of Israel. Nana Ondo ndị ọcha akụziri unu ana m tupu ndo ọcha biya unu na ọfa akụziri unu ka ngwa wele anya gị elu ma ife a na-akpọ ọfọ na ee ị ma ebe a mụtara ya ma ebe a mụtara ya onye na-ejide ọfọ na ala igbo okenye onye na-ejide ọfọ na israel ịchọ ka ngawa iru nkọwara gị ihe nkọwara gị as long as israel cannot go down the igbo nation cannot go down so enweghị ihe m bịara ịgwa gị They are fighting in vain. They are fighting in vain. They are dying in vain. They shall kill themselves. They shall fight themselves. They shall kill themselves. Let me end. Hear me. They close the border. Did they close your destiny? Answer my question. Who they close the border? Did they close your destiny? the close importation the dey close your destiny mmepe anyị ndị igbo bụ mmiri ndị igbo bụ mmiri anaghị ejide mmiri aka ijide ya n'aka ya kpafuo ya fe mmekọ enu man I ka kwụ we shall stand taller than them. Hear me. I prophesy to Igbo nation. Your son is rising. Your son is rising. Your son is rising. Your son is rising. Your son shall shine. Let me end. Hear me. Hear me. Let it go viral. Hear me. Oxford University has approved Igbo language. a na-akụzi asụsụ igbo na oxford university njụọ gị si agbaichi ọdị one ikiriwe m iwe kiriwe m ugbu a njụọ gị si gịnị bụ ụda mfe ikiriwe m gịnị wụ asụsụ ikiriwe m gịnị bụ mọfin ikiriwe m gịnị bụ ilu ndị igbo ikiriwe m Ibanaban. Hear me. Our destiny shall shine.